ụmụnne n'ime chineke ka udo nke chineke nke kachasị udo niile dị nro n'ebe ọ dị ukwuu n'aha jizọs kraịst bụ onye nwanyị amen abụ m ezi nwanne ụlọ nwoke obichukwu tony eberechukwu site na ụlọ ọrụ ndị Life Word Radio Ministry akala ndị Baptist Missionary Association nke mba afrịka gbara gburugburu ọ bụkwa site n'ime olugweru nke dị n'ime Ibadan Ọyọ steeti na naijiria ka ozi ọma si eru nso n'ogode ugbu a ọzọ ka chineke wụkwasị ebere n'afọ ọma ya n'ebe anya nọ n'ogode ugbu a ka e nweta ngozi nke pụrụ iche dịkwesị wee kwesị n'ọnọdụ anyị n'aha jizọs kraịst bụ onye nwe anyị na ịga n'iru n'ụbọchị nke taa anyị ga-eleba anya na akwụkwọ abụọ nke pọl degara timoti isi nke anọ m ga-agụ amaokwu nke mbụ wee ruo amaokwu nke asatọ akwụkwọ nke abụọ nke pọl degara timoti na timoti nke abụọ isi nke anọ amaokwu nke mbụ wee ruo na nke asatọ ọ sị amasịwo m ana m amasịkwa gị ike n'elu chineke na kraịst jizọs onye gaji ikpe ndị dị ndụ ikpe ndị dị ndụ na ndị nwụrụ anwụ ikpe ekwewerekwa m e m ngosi ya na alaeze ya si gị kwusaa okwu a tụkwasị uche n'ọlụ oge n'oge kwesịrị ma ọ bụ n'oge na-ekwesịghị tụọ mmadụ mee ha n'anya baa mba rịọ arịrịọ n'ogologo ntachi obi niile na ozizi niile n'ihi na oge ga-adị mgbe ha agaghị aṅagide ozizi ahụ nke na-enye ezi ndụ kama ebe ha nwere ntị n'aka ọkọ ha ga-ekpokwasị ndị ozizi nye onwe ha dị ka agụụ ihe ọjọọ nke aka ha si dị ihe ha ga-echigharịkwa na ntị ka ha ghara ịnụ eziokwu ma ha ga-ejehie na ha ga-eyehie na ntị n'akụkọ iro ma gị onwe gị na-enye anya udo na ihe niile hụjuo anya lụọ ọrụ nke onye na-ezisa ozi ọma jezuo ozi gị n'ihi na ana m awụsị ugbu a dịka ana anwụsị ugbu a dịka aja ihe ọṅụṅụ oge ụla m eruokwa agbasiwo m mgba ọma ahụ agbasiwo ọsọ ahụ edebesiwo m okwukwe ahụ nke fọdụrụ bụ na edebeworo m okpu eze nke ezi omume ahụ nke onye nwe anyị bụ onye ezi omume ikpe ikpe ga-enyeghachi n'ụbọchị ahụ ma ọ bụghị naanị m onwe m kama ọ ga-enyeghachikwa ndị niile hụworo ngosi ya n'anya ka chineke were ebere n'afọ mma ya gozie okwu nke a ka onye anyị mkpughe pụrụ iche nyekwana anyị ngozi dịka otu ekwesị n'aha jizọs kraịst bụ onye nwe anyị amen na ịga n'elu n'ụbọchị nketa ihe a ga-eji wee mere isi okwu anyị mkpịsị anyị ga-abụ ịgbagide ọsọ ruo ọgwụgwụ ịgbagide ọsọ ruo ọgwụgwụ na-abụ isi okwu anyị n'ụbọchị nke taa anyị matara na na mbido mbụ na mgbe chineke kere enigwe n'ụwa chineke malitere ọbụna dị site na mbụ wee kee ihe niile o kere eke abịa n'ụbọchị ọbụla ọ rụsịrị ọrụ ya ọ sị ee na ọ dị mma wee ruo mgbe o kechara eluigwe n'ụwa na ihe ndị dị n'ime ụwa ihe ndị a niile wee bụrụ ihe dị mma etu a ka chineke si wee lụọ ọlụ ya etu a kwana ka chineke si na-achọ na-abụ ebumnobi ya ka ihe ọbụla nke o kenyere anyị dị ka ọlụ ịlụ ka anyị rugide eru ọgwụgwụ na anyị lụchaa ka anyị enweta mmeri n'ịlụcha ka anyị enweta ihe agbamume e, nye ndị ọzọ na inwekwanye akụkọ mgbaama pụrụ iche na akụkọ ọṅụ ma o dozie anyị anya na ụfọdụ n'ime anyị ụfọdụ ndị mmadụ na-ebidozi ọsọ ha dị agbagide wee ruo ọgwụgwụ ha dị agbagide wee ruo njedebe iji wee gosi na enyere ha ikikere iji wee gbaa ọsọ nke a ụfọdụ dapụziri na amara ụfọdụ bụ ndị na-enweghịkwanye ntachi obi ma ọ bụkwanị ịgbalịsi ike na ịlụ ọgụ dị n'ime ọlụ niile nke e nyere ha ileje anya fụ na ihe ndị a ọ naghị amasị chineke ọ na-emekwụzi kwa ụfọdụ ndị mmadụ ndị tụkwasịrị chineke obi ma ndị na-eleje anya ka ha ṅomie ụfọdụ ndị a obi lọkụzuo ha mmiri chineke anyị achọghị etu a ya ka mmụọ nsọ ji wee na-agba mụ na gị ume n'oge dị ugbu a iji wee na-afụ na anyị bido ọlụ ọbụla nke chineke kere anyị ma ọ ọbụla dị n'ịgbasa ozi ọma ma ọ bụ n'ịga ozi ọbụla nke ụwa dịka o si wee dị ka anyị nwee ntachi obi jidesie okwukwe ike ma anyị ọ na-agabiga ọnwa dị iche iche ma ọ bụkwa na ịlụ ọgụ dị iche iche ma ọ bụkwa na ịgba mgba dị iche iche banyere ihe ndị a niile ihe na-egosi na chineke nọnyere anyị bụ na onye nye anyị amara na obi ebere iji wee fụ na anyị gbagidere ọsọ a wee ruo n'ọgwụgwụ lee anya ebe anyị gụpụtara pọl onye ozi degara timoti akwụkwọ wee na-agba ya ume wee na-asị ya ka o nwee ntachi obi onwe ogologo ntachi obi n'ihi na enwezi ogologo ntachi obi na-eme ka ụfọdụ ndị mmadụ dapụ n'okwukwe enweghị ndidi na-azịzi chineke ọnụzikwa na nke ya eme na-atakwuzi onwe ha ụta na-ata chineke ụta na-ata ndị nọ na-akụ ha ụta mana pọl mere ka timoti nwata na enwe na onwe ya gabigara ọtụtụ ihe ndị a na enwere onwe ya gbalịsiri ike iji wee fụọ na ya gbagidere ọsọ a wee ọgwụgwụ o wee na-agba timoti ume dịka o si amụọ nsọ si agba mụ na gị na-abụ ume n'oge dị ugbu a ka anyị ghara ịdapụ n'okwukwe ka anyị ghara ịdapụ n'ozi nke chineke ziri anyị ka anyị bụrụ ndị nke na ejirisi aka ike ọbụna dị ozi a wee ruo ọgwụgwụ ọbụna dị ịgbagide ọsọ a wee ruo ihe nketa pọl matara lee ka o si ekwu si na na ya ma na ya agbagodo ụsọ a na agbasigo ọsọ nke ya gbaa mgba niile dị na ya gbalịsie ike n'ime ka ọ bụrụ na okwu a ka na-aga n'iru n'ihe fọdụziri na-ebu okpueze nke chineke ji ekpughe ọ naghị atụ ụjọ ọnwụ nke o ji atụ ụjọ mmadụ ọ gwara timoti si anya baa mba ebe kwesịrị ịba mba na-apịa ụtalị ebe o kwesịrị ịpịa ụtalị na-apụkwa werekwa n'ịfụnanya na okwukwe jidesie okwu ya ike ihe ndị a niile bụ ihe anyị ga-ebu anyị tinye n'ọrụ ọ bụrụ ya bụ na anyị ga-agbagide ọsọ wee ruo ọgwụgwụ ọ dịghị amasị ọ gaghị amasị chineke na anyị bidoro ọsọ enigwe a gbara dapụ n'akụkụ ma maka ọnwụnwa ma ihe anya na-ahụ ma ihe anyị na-akụzi n'ụbọchị ndị a n'ihi na mata amata na oge anyị nọ bụ oge ọgwụgwụ oge otumati ụdị ihe na-emezi n'oge a ya emezi na-emezi ka ụfọdụ ndị mmadụ dapụ n'okwukwe na-emezi ka ụfọdụ ndị mmadụ mazie n'ọnya ma mata amata na amara nke chineke nyere anyị iji gba ọsọ a ka dịrị tọp amara nke a ga-edugide anyị ruo ọgwụgwụ amara nke a ga-eme ka anyị nwee ogologo ntachi obi werekwa n'okwukwe n'ihi na mgbe n'ikpeazụ onye kere anyị ọrụ a ga-alụgide ruo ọgwụgwụ onye kenyere anyị ọrụ a agaghị ekwe ka ihere mee anyị onye kenyere anyị ma onye kpọrọ anyị n'ọrụ a agaghị ekwe ka anyị dapụ wee bụrụ ndị nke ya eweta nkọcha nye afa ya maọbụ okwu ya ka anyị jidesi ike n'okwukwe gbagide ọsọ a ọgwụ onye nwanyị ga-agba anyị ume onye ga-agba gị ume ọ dị agha nke a na-ebuso gị mgba niile nke a na-agba gị ana m agwa gị site n'okwu nke chineke jidesie obi gị ike gbagide ọsọ a wee ruo ọgwụgwụ yọọ chineke ebere na amara ya ị ga-afụ na ọ ga-agbanwere gị ume ọ sị na ndị nke na-echere chineke na ha ga-adị ike a ga-agbanwekwara ha ume kpee ekpere yọọ ayịyọ ndị a gwa chineke kọsara dịka o si wee dịrị gị ọ ga-agbanwere gị ike ọ ga-atụkwasịra gị ebere n'elu ebere amara n'elu amara ka ị ghara ịbụ onye nke ga-eweta ihere nye afa gị mụọ afa nsọ nke jehova ma ọ na nzukọ nke kraịst kama ka e bụrụ onye nke akụkọ mgbaama ya ga-akụta mkpụrụ obi na ihe ọṅụ nye ndị nke kraịst na ndị nke na-elele chineke anya maka ịgba ọsọ ha mgbe ị na-eme nke a ị ga-abụ onye ga-ekpute okpu eze na okpu nke chineke kwadoro ndị nke fụrụ ya n'anya dịka apọstọl pọl si wee kwu dịka mmụọ nsọ na-egosi mụ na gị n'ogo dị ugbu a mana ị gaghị agba ọsọ na nkịtị n'ịgba ọsọ a ị ga-ebugodo ụzọ nwee jizọs kraịst dịka onye nwe gị na nzọpụta gị na ọ bụla ịnwebeghị gị onye na-eme nke a ka ị na-ehi a gị na-asọpụrụ chineke ị ga-enweta ndụ nke pụrụ iche ọ ga-akagbu afa gị n'akwụkwọ nke ọnwụ debe afa gị n'akwụkwọ nke ndụ mee ka ị bụrụ onye nke gị akwụdosi ike wee gbagide ọsọ wee ruo ọgwụgwụ ka anyị kpere chineke onye nwe onye pụrụ ime ihe niile chukwu nke na-aza ekpere ndị oru gị ndị a ndị nke na-agba ọsọ nke a onye nwe anyị na-ayọ ka amara gị dịsi ihe ike ndị nke na-anabata kraịst dịka onye nwe ha na onye nzọpụta ha onye nwanyị mere ha ebere pụrụ iche ka kagbuo afọ ha na na-akwụkwọ nke ọnwụ debe afọ ha n'akwụkwọ nke ndụ mee ka ha bụrụ ndị nke agbagide ọsọ nke ha wee ruo ọgwụgwụ ka afọ ga bụ ihe bulere ha gozi agozi n'aha jizọs kraịst bụ onye nwe anyị gị onye na-ege ntị mata na okwu a na-abịara site n'ụlọ ọrụ ndị Life Word Radio Ministry unu nwee akụkọ mgbaama ma ọ bụkwa ekpere na ayụyo unu ga-enweta n'igwe okwu 08056719493 ma ọ bụkwa na 08132900111 udo nke Chineke nke kachasị udo na-edere n'ebe ọ dị ukwuu n'aha Jizọs Kraịst bụ onye nwe amen